AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye na-ege ntị ndewo anyị abịala ọzọ n'ihe omume anyị nke ụbọchị nke taa nke bụ okwu nke ndụmọdụ nke ezinụlọ eji m obi ụtọ na-anabata gị na-ekele Jehova onye mere ka ọ dị mfe na anyị ga-ezukọ n'ụbọchị nke taa ụbọchị gara aga cheta na anyị kpara ụka ọnọdụ ahụ nke na-emetụ n'ahụ nke gbasara ụmụ okorobịa na ụmụ agbọghọbịa anyị kwuo okwu etu esi mee ihe nchọpụta n'ụlọ akwụkwọ ma chọpụta na ọtụtụ ụmụ okorobịa na ụmụ agbọghọbịa anyị bụ ndị ọ na-amasị inwe ngosi nye enyi ha nwoke maọbụ enyi ha nwaanyị na ha nwere ịhụnanya ebe ọ nọ ma ọtụtụ n'ime ha achọpụtara na ha bụ ndị na-abanye n'ụdị ọnọdụ a ọbụnarị mgbe ha achọghị ime ya ma n'ihi na ha achọghị ka onye ọ bụ ha na ha maọbụ enyi ha nwoke maọbụ enyi ha nwaanyị wee iwe ọ bụ ihe na-eduba ha na ụdị ọnọdụ a ma ụfọdụ bụ ndị na-asị na-amanyere ha amanye nke nwoke manyere ha maọbụ nke nwaanyị o kwuchaala ihe o nwere ike ikwu nke nwaanyị si ọnwụ sị ma ọ bụghị otu ahụ onye nke ọzọ maọbụ ụfọdụ n'ime ha sị na ha chọrọ ime ka onye ahụ maọbụ enyi ha nwoke bụ enyi ha nwaanyị mara na ha hụrụ ya n'anya na ụjọ dị ha ọ bụrụ na ọ hapụ ha na ọ dịghị onye ọzọ ha nwere ike inweta a na-eme ka anyị marasị na ọtụtụ n'ime ndị ọ na-esu esu esu na otu a na-abụkarị ụmụ nwanyị a na-emekwanụ ka anyị marasị na ihe nchọpụta nke emere ihe dị ka iri mmadụ anọ na itoolu bụ ndị si na ha akpaala ụdị ọrịa gosi ụdị amara gosi ụdị ịhụnanya ruo n'ebe o nwere ụsọtụ maọbụ na ụsọtụ ya kedu ebe o nwere ụsọtụ ebe ole bụ ụsọtụ ụdị agwa nke anyị na-ekwu okwu ya ụsọtụ ya bụ na ọ gara eduba ha ime ihe nke ha ekwesịghị ime bụ akụkụ nke ahụ a hapụrụ si ọ bụrụ na nwoke na nwaanyị alụọ dịka di na nwunye nke a ka ha kwesịrị ime na ọ bụ mgbe ahụ ka ị ga-eme ya mara ihe ị na-eme e nwere mmadụ iri n'ime ndị a ndị si na ijeru n'ogo nke igosi amara dị otu a n'ezie bụ nwoke na nwaanyị inwe mmekọrịta ọtụtụ n'ime ha na-enweta onwe ha n'ụdị ọnọdụ a n'ihi ụdị ọṅụ ma ọ bụ afọ ojuju nke ha na-enweta mgbe ha nwetara onwe ha n'ụdị ọnọdụ dị otu a nke a bụ ebe ụmụ okorobịa anyị na ụmụ agbọghọbịa anyị na-enwe nramahụ ebe ọ dị ukwuu ọtụtụ aha ka ha na-akpọ ihe ndị ahụ ha na-akpọ ya aha site na ịmakụ mmadụ isutu mmadụ ọnụ ịkpagharị onye ahụ aka n'ahụ ọtụtụ ihe gị onye na-ege ntị ọtụtụ ihe dị nga ahụ ma ihe ọ bụla ọ sọrọ gị kpọọ ya a na-eme ka anyị matasị na ime ụdị amara nye nwa okorobịa maọbụ nwa agbọghọbịa na-egosipụtasị na ọ dị ihe dị mkpa ebe ị nọ nye m marakwa na ọ bụghị ọtụtụ ụmụ okorobịa bụ ndị na-enwe ike iguzo n'ihu nwaanyị kwuo okwu maọbụ kwuo ihe ha chọrọ ebe ha enweghị ike ikwu okwu n'ụzọ dị otu a nweta ihe ha chọrọ ụzọ ọzọ ha na-esi enweta ya bụ n'ụzọ dị otu a anyị na-akpọ ka ya igosi ụdị amara ọ dịghị ụzọ ọzọ ha ga-enwe ike nweta ihe ha na-achọ ma ọ bụ site n'igosi ụdị amara a na-eme ka anyị mara sị na igosipụta mmadụ ụdị amara a n'ezie mgbe ụfọdụ ọ na-akarị ịmakụ nwa agbọghọ ịmakụ nwa okorobịa ma ọ bụ nwa okorobịa na nwa agbọghọbịa ọnụ kama o kwesịghị ka o ruo nga ha ga-enwe mmekọrịta n'ihi gịnị ọtụtụ n'ime ha ọgbụgba ha na-akpa ọ dịghị ha kụwara aka na-akpa ụrị ahụ ọ bụ na onye a bụ enyi m onye aba enyi m mgbe ụfọdụ ọ bụrụ na ọ dị ebe a ga-aga nke nwaanyị ezo n'okpuru nke nwoke ka ọ bụrụ onye nchebe ya nke a na-ahụ anya ma ọ gaa njem ahụ ma ọ bụ ma ọ gaa ọpụpụ ahụ dị iche ọ dị ihe ọzọ anyị aghaghị ịrụta aka gị onye na-ege ntị ọ bụ ezie na a na-ekwu ụdị ihe a n'ebe ụmụ okorobịa na ụmụ agbọghọbịa nọ ha na-ekweta na ọ bụ eziokwu ọ dị otu ahụ ha na-esi agbanwe ụdị mkpali nke ha na-enwe n'ime ahụ ha na ụdị obi ụtọ nke ọ na-enye ha ọ bụ ya na-akpata ọtụtụ n'ime ha na-eji adaba na ụdị ọnọdụ dị otu ahụ ihe ndị ahụ bụ ihe nke na-amasị ha ha na-achọkwa inweta onwe ha inweta ụdị afọ ojuju ahụ mgbe ọbụla ha na otu onye maọbụ onye ọzọ na-akpa ọ bụ ya na-eduba ọtụtụ n'ime ha n'ọnọdụ dị otu a ma ọ bụrụ ihe anyị na-ekwu bụrụ eziokwu ọ bụ na anyị echeghị na ụmụaka ndị dị otu a na-emebi ụkpụrụ nke ahụ a tọrọ ekwesịrị iji nwee mkparịta ụrị na mmadụ igosi ibe ya na ihe ya masịrị ya ọtụtụ n'ime ha emebiela ụkpụrụ ahụ gị onye na-ege ntị mgbe m nwetara onwe m n'ụdị ọnọdụ a na nwa agbọghọ ahụ nke mụ na ya na-akpa ihe m ga na-eme bụ ịkpagharị ya aka ịsị na m na-egosi ya na ahụrụ m ya n'anya ịkpa ya aka ahụ niile ma na uwe ya ma ebe dum nke ga-eduba m na ihe ndị ahụ m na-ekwesịghị ime ọ pụtara na m hụrụ nwa agbọghọbịa ahụ n'anya ka ọ bụ na ahụrụ m onwe m n'anya ọsịsa ya m na-enye ana m asị na ọ bụ ahụrụ m onwe m n'anya o nwekwara ike bụrụ nke nwaanyị bụ onye hụrụ onwe ya n'anya na-achọ iduba m n'ọnọdụ ahụ ma ọ bụ m na-achọ iduba ya n'ọnọdụ ahụ ọ dị ụdị ọṅụ m chọrọ inweta ụdị afọ ojuju ụdị ihe m chọrọ inweta n'ime ndụ m kpatara m ga-eji bụrụ onye ga-esi ọnwụ ọbụnarị mgbe nwa agbọghọbịa sị na ike adịghị ya na ụdị ihe ahụ ma ana m akwanye ya ime ya ọ bụ gịnị ọ bụ ka m kụjụọ ma nweta ụdị obi ụtọ ahụ nke m na-achọ ọ pụtaghị na ahụrụ m nwa agbọghọ ahụ n'anya ma ọ bụrụ na anyị leba anya dị ka o si kwesị gị onye na-ege ntị anyị na-asị na ọ bụghị ihe kwesịrị ekwesị na anyị ga-eduba onye ọ bụla n'ụdị ọnọdụ dị otu ahụ n'ihi na nramahụ nke na-eso ya apụta dị iche iche ma bụkwara ihe nke dị njọ ngwa ngwa mgbe ịmanyere nwa agbọghọ ọbịa n'ọnọdụ dị otu ahụ nkeji ole na ole ihe nke ahụ agwụsịa gị hụkwa onwe gị otu ede ọ dịghị ihe ọzọ ọ na-eme n'ime ndụ gị karịkwa nke ahụ ị nwetara onwe gị n'ime ya mgbe ahụ anyị na-asị biko ọ bụ ajụjụ m ga-achọrọ gị nwa agbọghọ na nwa okorobịa ka unu saa m a sị m ụdị obi ụtọ ahụ ị na-enweta ụdị ọnọdụ ahụ ị chọrọ ka ị nọọ nke ga-enye gị afọ ojuju na ntaramahụhụ na-eso ụdị agwa ndị a anyị na-akpa kedu nke ka nọ ozi nke taa na-enye m obi ụtọ ma na-arịọ ọma na-ege ntị ka anyị gbalịa mee ihe dị mma nye arụ anyị chineke ga-agọzi anyị niile n'aha jizọs amen imela onye mgbasa ozi onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ahụike n'ụbọchị taa anyị na-asị ka chineke nọnyere gị ka chineke gọzie gị ka mara chineke bara gị ụba n'aha jizọs amen ma na-echekọtara onye ọma na-ege bụ n'ọbụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị bụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya kọrọ na anyị naekwentị na 070 6363 070 6363 7224 chekusandị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at yahoo dot com ma awrnigeria at gmail dot com at gmail dot com ezi enyi m ka anyị kelee chineke n'ime ndụ onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke ụbọchị taa ma na-arịọ ka ị nọ nwayọọ mgbe anyị ga-eweta abụ ọma nke ga-ewuli mmụọ anyị Ị n'ụbọchị taa ị na-atụle ya n'ime mmụọ gị ezi enyi m gịnị ka anyị ga-enweta n'ime ụwa wee tụfuo mkpụrụ obi anyị chebara abụọ echiche mara na ọbụla ụlọ mgbasa ozi Adventist World Radio ka abụọ ma jiri oge ntị ka anyị were ohere a kelee nwanne anyị nwoke onye kpọtụrụ anyị site na Kaduna steeti naijiria anyị na-asị ka Chineke nọnyere gị ka Chineke gọzie gị n'ezinụlọ ezinụlọ gị ihe ọbụla nke tiri aka ndị maka chineke gọzie ya imela nwanne anyị nwoke kpọtụrụ anyị otu aka ka njikwa na-ekele nwanne anyị nwoke ike onye kpọtụrụ anyị site na jigawa nwanne anyị nwoke Pita ugwu imela kpọtụrụ anyị anyị na-asị ọgụ niile a na-alụ ebe ugwu anyanwụ anyị na-arịọ ka chineke kpuchite ụnụ chineke ga na-eji nku nke eluigwe kpuchite ụnụ n'aha jizọs amen nwanne anyị nwoke ike onye kpọtụrụ anyị site na kaduna naijiria anyị na-arịọkwa ka chineke nọnyere gị ka ọ na-agba gị ume kwamgbe kwamgbe ka ị na-akpọ anyị na-ajụ ajụjụ anyị na-asị ihe niile anyị na gị na-ekwu ka chineke mee ka ị wee ghọta ka chineke gọzie gị ka chineke kpuchite gị n'ezinụlọ gị ka ị ghọta na chineke hụrụ gị n'anya ka ị ghọta na chineke hụrụ ụwa n'anya otu a imela unu na-akpọtụrụ anyị ọ bụrụ na ị kpọtụbere anyị gbalịa kpọtụrụ anyị chineke ga-agọzi gị igbo onye ọma na-ege ntị udo dịrị gị eji jizọs kraịst na-anabata gị n'ihe omume anyị nke ụbọchị taa bụ ị okwu chineke na n'ihi ndụ ebighị were ụwa nye m naanị jizọs ọṅụ nke ụwa bụ n'efu ma ịhụnanya nke onye nwanyị na-anọgide ebighị ebi lekebere ya dị omimi ka ịhụnanya ya dị ukwuu mgbapụta ya nke zuru oke bụ ihe ibe ke nke igwe soro m meghee akwụkwọ nsọ n'akwụkwọ Luk isi iri na abụọ ka anyị malite ego na amaokwu nke iri na isii o wee tụrụ ha ilu sị ala otu ọgaranya mere mkpụrụ rinne o wee tụgharịa n'obi ya sị gịnị ka m ga-eme n'ihi na enweghị m ebe ikpokọta mkpụrụ m o wee sị nke a ka m ga-eme m ga-eweda ọba m wukwa nke ukwuu n'ebe ahụ ka m ga-ekpokọta ọka m niile na ezi ihe m niile m ga-asịkwa mkpụrụ obi mkpụrụ obi ị nwere ọtụtụ ezi ihe debere nye gị ruo ọtụtụ arọ na-ezu ike na-eri ihe na-aṅụ ihe ọṅụṅụ ka obi na-atọ gị ụtọ ma Chineke sịrị ya onye na-enweghị uche n'abalị a ka a na-achọ mkpụrụ obi gị n'aka gị ma ihe a idoziri onye ga-enwe ha otu a ka ọ dị bụ onye na-akpadoro onwe ya akụ ma ọ bụghị ọgaranya n'ebe chineke nọ isiokwu anyị ugbu a bụ ihe idoziri onye ga-enwe ha ka anyị kpere chineke bịa onye nwe bịa kpanyere anyị ụka ugbu a ka anyị were chasịa ndụ anyị nye gị wee si otu a were ndụ a nke na-agabiga agabiga chọtara onwe anyị ndụ ebighị ebi n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen ndị enyi m imere ụmụ ụmụ mmadụ taa n'ihi na ahụ dị ike n'ihi na ihe na-agakwara ha nke ọma ha echefuola na ọnwụ dịre ha echefuola na ihe chineke ji nye anyị nwa mkpụmkpụ ndụ a kama ikpochapụ anyị mgbe anyị meghere na mbụ bụ ka anyị were ya chọtụrụ onwe anyị ndụ ebighị ebi n'ihi na isi ihe chineke ji nye ha ndụ a mere ha nchefu bịalee n'ebe ụmụ mmadụ ji ndụ ha mere ihe egwuregwu ndụ ha nke na-adịghị abụọ ndụ ha nke na-enweghị nnọchiri mgbe ọ gasịrị ndụ a nke bụ naanị na nwa mkpụmkpụ oke ka e nyere ya mmadụ ka anyị were ya chọtara onwe anyị jizọs kraịst onye bụ ụzọ nke ndụ ebighị ebi bụrụkwa eziokwu na ndụ ebighị ebi n'onwe ya kama iji ndụ a mee ebumnobi chineke a bịa n'enekwa ụmụ mmadụ nọ n'ọsọ dịka ọsọ ụmụ nwoke mgbe a rụfuru ha achịcha na azụ ka m nweta nke nwetala nke ka m nweta nke ọzọ nwetara nke ọzọ ka m rụọ ụlọ elu iri ka m zaa eze ego ka m zaa ọkaka ka ụgbọala jip m ha jupụta ebe niile ka m rigoro n'elu otu ọ ga-abụ m gafee mmadụ niile dere bịa enyi m mmadụ niile ha na-edere duu nye gị ọ bụ gị nwe ụwa ịmakwa na ndụ a bụ ndụ agbaziri gị agbazi na ọ kachakwana mma ka ị were ya mee ihe onye ahụ gbaziri gị ya si nye gị ya ọ bụrụ na ị ga-ekwe taa mụta n'ihe n'ilu a nke onye nwe anyị jizọs tọrọ n'ihe ọgụgụ anya nke anyị gụrụ n'akwụkwọ Luk isi iri na abụọ na mgbe chineke nyere gị akụ na ụba na ọ bụghị ka ị were ya ya na ndụ nke anyaukwu na nke akpịrị na nke oke ọchịchọ na nke oke ibi obi dị elu na nke agụụ anụ ahụ na nke ịla n'iyi kama ka ị were ya jere chineke ozi nyere ozi chineke aka nyere ndị nọ na mkpa aka ma baakwa uru nye ụwa ma nyekwa onwe gị na ezinụlọ gị ọ bụrụ na gị ebie ndụ nke ịhapụ chineke wee bie ndụ nke ịhapụ ịchọ chineke ma were ndụ gị chesụ akụ na ụba nke ụwa chesụ ọchịchọ nke anụ ahụ na nke akpịrị chetakwa na ọnwụ dịrị chetakwa na ngwa ngwa ọnwụ kwara aka n'ọnụ ụzọ obi gị na ohere enyere gị ịchọta ndụ ebighị ebi agwụọ mgbe ahụ ajụjụ a nye gị ga-abụ ihe a i idoziri onye ga-enwe ha ndị enyi m chineke nyere anyị ohere ọma igwere ndụ a chọta ụwa ọma nke bụ naanị ọṅụ ọṅụ ebe ọnwụ na-agaghị adịkwa ebe nhụju anya na iri uju na-agaghị adịkwa ọ gaghị amasị gị nwa chineke ka iso baa n'ụwa ọma ahụ ebe gị na ndị mmụọ ozi ga-anọ na-egwuri egwuregwu ụbọchị niile nke ndụ gị ebe onye obibi ya na-agaghị asị lee ana m arịa ọrịa ebe ị na-agaghị asị anwụnta ataala m taa ebe ị na-agaghị asị hei ukwu mgbu ji m aka ebe nwụchu ọnwụ na-agaghị adị ebe ọnwụ na nhụju anya na-agaghị adị hel enyi m ọ bụ ọ gaghị amasị gị iwere ndụ gị nyefee jizọs kraịst oge na-akwụnarị gị ụbọchị na-agba ọsọ lee ụbọchị ọbụla nke isi n'ụra bilie teta bụ ohere ọma e nyere gị oge ndụ gị ebilatakwala otu ụbọchị mee ngwa ka ịchọta jizọs mee ngwa ka ịchọta ndụ ibighị ebi onye nwe anyị enyela anyị ohere ọma naanị nwa mkpụmkpụ ndụ ka ọ bụ etufula ohere a were ya chọta jizọs eluigwe na-akpọ gị si gị mee ngwa ndụ bụ ihe dị mkpụmkpụ dịka okooko flawa nke na-apụta n'ụtụtụ tiwe n'ụtụtụ mana ehihie mgbanwe ara ya pụa ya kpọnwụ otu a ka ndụ gị dị ya mere chọta jizọs chọta ndụ ebighị ebi na nwa mkpụmkpụ ndụ ha nwa chineke bụrụ onye maara ihe ekwela ka eluigwe hụ gị dịka onye nzuzu kọta na ọnwụ pụrụ ịbịa mgbe ọbụla ọnwụ amaghị nwata nke ọ na-ama okenye onye dịrị ogbenye nke ọ na-ama ọgaranya ọ ọnwụ amaghị onye ọbụla ọnwụ adịghị anụ ekpe ọ dịghị anụ arịrịọ aha niile ya na-aza ọnwụ biko ọnwụ chekwa ọnwụ guzo ọnwụ agala egbula ọ dịghị nke ọnwụ na-anụ bụrụ onye maara ihe ma were ugbu anyị nọ na ndụ chọta jizọs na ndụ ebighị ebi ka nke a mezue na ndụ gị n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen onye mgbasa ozi enyema ime na n'oziọma nke nyere anyị n'ụbọchị taa anyị na-asị ka chineke nọnyere gị ka ọ gbaa gị ume ka ọ gọzie gị na njem ọbụla nke na-eme n'ime ụwa anyị nọ n'ime ya ezi enyi m na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara gị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a 0706 363 7224 0706 363 7224 ma na-arịọ gị ọma na-ege ntị ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com mara na ị nwere ike ige ọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo ka Chineke dozie okwu ya n'ime ndụ anyị amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbanwe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe